ndị be anyị mma mmanụ onye ụrụ na-ahụ na onyonyo mana anụkwu onye bụ maazị ifeanyị nwosu nwa afọ amụrụ na nnewi na steeti anambra ana m asị na ọ ga-adịrị onye ukwu mma dịrị onye nta mma nke onye na-eme dị mma ya gaziere ya onye makwara na nke ọ na-eme adịghị mma nwanne sepụ aka enwe n'ofe tupu omegịnị tupu ọ ghọọ aka mmadụ ihe m chọrọ iweta n'ụbọchị nke taata bụ ihe gbasara ọnọdụ ndị igbo nakwa ihe ndị igbo megasịrị na ndị igbo kpara ike ndị igbo bụ odogwu ndị igbo amaara aha ha achọrọ m igosigasị onyonyo dị iche iche nke anyị ga-atụpu a na wee hụ mmụọ wee chọpụtagasịa ọ ọ bụrụ na anya bụ ihe masịrị gị nyekwa aka zisaa ya zigara ụmụnne anyị bụ ndị igbo nọ n'obodo dị iche iche n'ụwa gbaa gburugburu ya bụrụ na ile anya ihe ndị bekee na-akpọ histri ọ bịa dịka ga-asị na ndị igbo enweghị ọtụtụ ihe anyị nwere ike igosi onwe anyị gbasara ihe mere n'oge gboo dịka ndị ọcha si anọkọta gosi anyị ihe mere ihe dịka narị afọ abụọ narị afọ atọ gara aga mana ka o si gbatakwuru ọtụtụ ndị nna anyị ka ọ ga-abịa ịga jụọ enwere ike ịchọpụta ihe dị etu a ha na-asị na mgbe a nụsịrị ọgụ na ọtụtụ ihe mere kpata na ha enweghị ike idebetanwu ọtụtụ onyonyo ya bụ pikshọ n'olu bekee mana anyị agago tupu nnọọ ya bụ ana wee hụ mmụọ wee nwetagasị ọtụtụ onyonyo dị iche iche anyị chọrọ igosi ndị mmadụ n'ụbọchị nke taa ihe gbasara onyonyo dị iche iche ndị nke esere tupu anụ ọgụ biafra ma ndị nke e sere ozugbo ndị a nụsịrị ya bụ ọgụ biafra ọ bụrụ na ile anya na onyonyo gị ị ga-ahụ nnọọ onyonyo ihe gbasara elu ọnịcha n'afọ 1960 <laughs> ọ bụghị obere ihe o ka ịhụ etu ya bụ elu ọnịcha dị n'oge gboo oge gboo gara aga ị gbadatakwana ị ga-ahụkwana ka ya bụ johnson street nke dị na main market ọnịcha n'afọ 1962 ọ bụrụ na inenesị anya bụ nke <laughs> n'ezie na ị ga-ahụ okporo ụzọ awara awara nke si ọnịcha wee gaba ọka ka ịhụ ka anya bụ ụzọ dị n'afọ 1960 e nwekwara ọtụtụ ejiji dị iche iche eji mara ndị igbo mgbe ọ ga-abụ ụmụ nwaanyị ndị igbo ji ejiji ha kee ekike dị ka ọtụtụ ndị igbo na-akpọ ya ha akwụrụ chim ị ga-ahụkwa ya ya bụ ihe n'ebe ahụ <laughs> n'ezie n'anya ka ịhụ ebe ndị amị naijiria n'oge a na-anụ ọgụ biafra nakwa ndị nkịtị ya bụ sivilians ebe ha na-aga anya bụ akwa mmiri nke a na-akpọ Niger Bridge nke afọ aga onye ga-ahụzi ugbu a bụ dịka eji eje mba na Nnewi mana ụwa niile gbaa gburugburu Prince abisinie Akwaeke Nwafọ Orizu onye nke bụ onye izi n'ọnụ ọkwa senet President nke Naijiria ọ bụ onyonyo ya ka ị na-ahụ ebe a inekwa na ị ga-ahụ mmadụ ga-ahụ mmadụ dịka Sir luis Odumegwu Ojukwu onye nke ụwa niile maara aha ya inezie n'anya ịhụkwanụ nwa ya nke bụ odogwu <laughs> ịgba na asị na agwa aghaghị ịmụ ihe toro ogologo mmadụ dịka let chief ọdụmegwu emeka ojukwu ikemba nnewi em ọ bụrụ na ị neresịa onyonyo ya ị ga-ahụzi ihe gbasara onyonyo ndị nze na ọzọ n'afọ 1961 ebe ndị nze n'ọzọ na-akparịkọta ụbụbọ dịka esi eme ya inezi anya ị ga-ahụ onyonyo ụgbọala mmadụ dịka his highness silas eze nwa obi nke ndị ọka etiti n'afọ kwuru afọ gara aga <laughs> ọ dị egwu ihe emegokwara n'ụwa ndị mmadụ abịasigo kpaa ike dị iche iche ma laghachi ị ga-ahụkwa ebe ụmụ okorobịa nọ n'ámá egwuregwu nke denis Memorial School n'afọ 1962 n'ezie n'anya ka ịhụ ihe dịka All Saints Cathedral <laughs> abụghị abụghịkwana tata n'afọ 1960 ị na-anya ịhụzienụ Main Market etu ọ dị n'afọ 1962 enwekwara ọzọ nke akpọrọ akpaka forest <laughs> ọ dị egwu nke a bụzi ụmụnna anyị ndị igbo n'oge gboo gara aga bụ ndị nke nọ n'akụkụ mmiri naija na-eche ka ụgbọ epepe ga-eburu ha wee gaa ebe ha na-aga wee pụta nke ị ga-ahụ ugbu a bụ ụgbọ eji ebu ndị njem na ngwụcha afọ 1950 ihe emego nke a bụ ụbọchị obi kosi nke abụọ nke ọnịcha gara ịnabata mmadụ dịka duke na duches ndị nke bịara ala anyị naijiria n'afọ 1959 mgbe afọ abụọ gasịrị ya bụ obi oke osisi a maara aha ya na ọnịcha wee naba mmụọ nke a bụzi ebe edebere ya iji wee sị ya ya megịnị ya jee ije ya nke ọma n'ezienụ onye oke dibịa a na-anụ aha ya n'ụwa gbaa gburugburu n'oge ahụ oke dibịa emere ka amata na aha ya bụ chinwụba ọnụ mba ọra onye nke site na mba aguleri dibịa oje na mmụọ nke ikpeazụ ndị igbo nwere ma bụrụkwa dibịa nke nwetara nnọọ satifiketi ya bụ asambodo eji eme ihe gbasara dibịa n'oge ndị ọcha ka na-achị ala anyị bụ naijiria nke a bụzi ụgbọala nke aka mere ebee ka aka mere nya bụ ụgbọala <laughs> aka mere ụgbọala a n'afọ 1960 na obodo Nnewi bụ obodo nke m nke a bụkwa iji wee gosi gị na ọkụkọ ọbụla ga-abụ oke dịka ndị Igbo na-ekwu ọ na-ebido mbọchị ụtụtụ o wee bụrụ na m ị anya ebe ọ bụ na ndị Nnewi rụrụ ụgbọala 1960 na-ekwa ka Chineke si wee zighachitekwa ya bụ ụgbọala na Nnewi tata nke a na-akpọ Innocent anyị wee na-asị ndị Igbo onye ọbụla megịnị onye ọbụla jide ka o ji n'ezie n'anya ka ịhụ etu ya bụ ọnịcha dịkwa n'afọ 1961 ka bụ ebe ndị mmadụ na-akwụba ụgbọala asị ka acha ya bụ lọri trucks dịka esi akpọ ya n'olu bekee n'afọ 1961 n'afọ ọ bụghị mbe na-efe o onyonyo dị iche iche a ana m eche na o ọtụtụ ihe ị ga-amụta na ya nke a bụ ebe esere ihe gbasara etu a ga-esi wee rụ ahịa ọnịcha ya bụ main market nke a wee bụrụ ụlọ akwụkwọ nke a na-akpọ Christ the King nke dị n'ebe na ọnịcha tupu anụọ agha Biafra inezi anya ebe a bụ ebe nke a na-akpọ New Market Road n'ezienụ ka ọ dị n'oge ahụ ịhụzie n'ụgbọala dị iche iche eji eme ọkanga n'oge ahụ ụgbọala eji ebe odogwu tata o nwere onye ga-ekwekwa ya bụ ụgbọ mana ị na-anya ị ga-ahụ ka vọks weji juru ebe niile ebe eji ya eme ọkanga ana m eche na ihe ị ga-aghọta ebe a iji wee gosi na o ihe bịara abịa n'ụwa a enweghị ike ịla ala maka na tata onye bupụtaziri ụgbọala dị etu a o nwezighị ihe eji ya eme mana anyị na-asị ndị nke nyaranya anya bụ ụgbọala ụnụ bụkwa odogwu n'oge afọ emụ m nke a gaa nke a bụ ime ahịa ọnịcha tupu anụọ ọgụ biafra <laughs> na ee akọbakwanụ ka esi gbanyabazị abalị mma sị na m jiri n'ọba ga-agwụ ọ bụrụ na ị nwere onyonyo dị iche iche ị nwere ike iji wee nyere anyị aka ka anyị nwee ike wee chịkọta ọtụtụ ihe gbasara ndị igbo ya bụ nke a histri etu anyị nwere ike mmadụ anaghị aga ụnyaahụ aga mana ọ bụrụ na ọ nwere onyonyo dị iche iche nwere ihe dị ka na ịbụ onye imo bụrụ onye anambra bụrụ onye abịa bụrụ onye ebonyi bụrụ onye onye enugwu ọ bụrụkwa dị na isi ihe dị ka mba delta maka anyị na ụlọ na-asụkwa n'ofu asụsụ ịnara a na-anụ asụsụ igbo onwe ihe ị nwere zitere anyị na akara fesbuk anyị maazị ifeanyị nwosu grup ma ọ bụ na ịtụrụ m ya na nke m onwe m maazị ifeanyị nwosu ma ọ na ezitere anyị site na whatsapp na akara 08033170310 ma ọ bụ na izitere anyị na email anyị maazị onye ije at gmail.com ihe a bụ iji wee chịkọta ihe niile gbasara ndị Igbo ka anyị nwere ike ka e were ewe nwee ike hụ ihe a na-akụziri ụmụ anyị tụmadụ ndị nke a na-amụ na mba ofesi maka na mgbere eteghị aka anyị amakwaghị ebe mmiri bụ anyị aga ahụ mana osite adị mma